Anyị na-azụ akpa. Anyị na-azụ akpa. Anyị na-azụ igbe. Anyị na-azụ igbe. Anyị na-azụ uwe. Anyị na-azụ uwe. Anyị na-azụ akwụkwọ. Anyị na-azụ akwụkwọ. Anyị na-azụ ịgba. Anyị na-azụ ịgba. Anyị na-azụ mkpọkọ. Anyị na-azụ mkpọkọ. Anyị na-azụ ọkụkọ. Anyị na-azụ ọkụkọ. Anyị na-azụ rọs. Anyị na-azụ rọs. Anyị na-azụ iteghete. Anyị na-azụ iteghete. Anyị na-azụ efere. Anyị na-azụ efere. Anyị na-azụ ihe. Anyị na-azụ ihe. Anyị na-azụ ọrụ. Anyị na-azụ ọrụ. Anyị na-azụ ego. Anyị na-azụ ego. Anyị na-azụ ụgbọ. Anyị na-azụ ụgbọ. Ọ na-enwe ike ịzụ akwa. ike ịzụ akwa ọ na-enwe ike ịzụ ụlọ ya ọ na-enwe ike ịzụ ụlọ ya ọ na-enwe ike imezi igwe na-enwe ike imezi igwe ọ ga-enwe ike iwe iko ọ ga-enwe ike iwe iko ọ ga-enwe ike ịbụ abụ ọ ga-enwe ike ịbụ abụ ọ ga-enwe ike ịsụ uwe ọ ga-enwe ike ịsụ uwe ọ ga-enwe ike ịṅụ mmanya ọ ga-enwe ike ịṅụ mmanya unu chọrọ ịzụ akwa m chọrọ ịzụ nri m chọrọ ịzụ nri ọ chọrọ ibe ya ọ oh, chọrọ ibe ya anyị na-achọ ịzụ akwa anyị na-achọ ịzụ akwa Unu na-achọ ịzụ nri? Unu na-achọ ịzụ nri? O nwere ike ịzụ akwa. O nwere ike ịzụ akwa. o nwere ike ịza ezi o nwere ike ịza ezi o ike ibe anụ nwere ike ịṅụ mmanya o nwere ike ịṅụ mmanya ụlọ ole ụlọ ole ka ị ga-azụta ụlọ ole nke ka ị ga-azụta ihe ole ka ị ga ihe ole ka ị ga-ere

Ebe ole ka ị gara? Ebe ole ka ị gara? Olee ebe anyị na-aga? Olee ebe anyị na-aga? Mgbe ole ka ọ ga-abịa? Mgbe ole ka ọ ga-abịa? Olee mgbe ka unu bịara? Olee mgbe ka unu bịara? Gịnị ka ị zụtara? Gịnị ka ị zụtara? Gịnị ka anyị zụtara? Gịnị ka anyị zụtara? Gịnị ka ọ zụtara? Gịnị ka ọ zụtara? Gịnị ka unu zụtara? Gịnị ka unu zụtara? Gịnị ka ụmụ ya zụtara? Gịnị ka ụmụ ya zụtara? Gịnị ka enyi gị zụtara? Gịnị ka enyi gị zụtara? Gịnị ka Okoye zụtara? Gịnị ka Okoye zụtara? Gịnị ka Nwoye zụtara? Gịnị ka Nwoye zụtara? Mgbe ole ka ị bịara? Mgbe ole ka ị bịara? Mgbe ole ka ị ga-abịa? Mgbe ole ka ị ga-abịa? Mgbe ole ka ị riri nri? Mgbe ole ka ị riri nri? Mgbe ole ka ị na-eri nri? Mgbe ole ka ị na-eri nri? Mgbe ole ka ị ga-eri nri? Mgbe ole ka ị ga-eri nri? Mgbe ole ka ị ga-ahụ ha? Mgbe ole ka ị ga-ahụ ha? Mgbe ole ka ị ga-ahụ ha ọzọ? Mgbe ole ka ị ga-ahụ ha ọzọ? Mgbe ole ka ị ga-aga Aba? Mgbe ole ka ị ga-aga Aba? Aga m aga Aba echi. Aga m aga Aba echi. Ị ga-aga Aba mgbe ole? aga Aba mgbe ole? Aga m aga Aba n'ehihie a. Aga m aga Aba n'ehihie a. Ọ bụ mgbe ole ka ị ga-abịa n'ebe a? ọ bụ mgbe ole ka ị ga-abịa n'ebe a ọ bụ n'abalị a ka m ga-abịa n'ebe a ọ bụ n'abalị a ka m ga-abịa n'ebe a ọ bụ taa ka m ga-abịa n'ebe a ọ bụ taa ka m ga-abịa n'ebe a ọ bụ taa ka m ga-abịa n'ebe a akwa ole ka ị siri akwa ole ka ị siri akwa ole ka ị na-ewe Akwa ole ka ị na-ewe? Akwa ole ka ị ga-azụta? Akwa ole ka ị ga-azụta? Nkata ole ka unu ga-ere? Nkata ole ka unu ga-ere? ọkụkọ ole ka ha nwere ọkụkọ ole ka ha nwere akwụkwọ ole ka ị ga-enye m akwụkwọ ole ka ị ga-enye m mma ole ka ọ ga-enye anyị mma ole ka ọ ga-enye anyị mgbe ole ka ị bịara aba ka ị bịara aba olee mgbe ka na-abịa aba abịa nke ole ka anyị nke ole ka anyị ji Olee nke ka m ji? Olee nke m ji? Ụlọ ole nke ka Olee ụlọ nke ị Olee ụlọ nke ị bi? ka ị ji? Ole ka ị ji? Ihe ole ka ị ji? Ihe ole ka e ji? Mma a dị mma nke ukwuu. Mma a dị mma nke ukwuu. Uwe ọ dị mma nke ukwuu? Uwe ọ dị mma nke ukwuu? Ite ahụ dị mma nke ukwuu. Ite ahụ dị mma nke ukwuu. Akwa gị ọ dị mma nke ukwuu? Akwa gị ọ dị mma nke ukwuu? Igwe ya dị mma nke ukwuu. Igwe ya dị mma nke ukwuu. Ọ bụ akwa m dị mma nke ukwuu. Ọ bụ akwa m dị mma nke ukwuu. kedụ maka ndị be gị kedụ maka ndị be gị kedụ maka gị kedụ maka gị kedụ maka ite a kedụ maka ite a Kedu maka enyi m? Kedu maka enyi m? Kedu maka akwa Kedu maka akwa ahụ? Kedu maka ewu? Kedu maka Eji m ego atọ naanị. Eji naanị. nwere otu ego naanị o otu ego naanị mụ ji iko anọ naanị anọ naanị enwere ha otu ụlọ naanị enwere ha otu ụlọ naanị enwere m iko hinne nne? m iko hinne enwere m ọkụkọ hinne enwere m ọkụkọ hinne m nwere akwụkwọ hinne m nwere akwụkwọ hinne anyị nwere akwa hinne anyị nwere akwa hinne Enwere m nnukwu ego. Enwere m nnukwu ego. Unu nwere nnukwu achịcha? Unu nwere nnukwu achịcha? Unu ji nnukwu akwụkwọ. Unu Ha nwere nnukwu ogede. Ha nwere nnukwu ogede. abịa n'ebe ọzọ ọ ga-abịa n'ebe ọzọ ọ ga-anọ n'ebe ahụ ọzọ ọ ga-anọ n'ebe ahụ ọzọ ị ga-aza ezi ọzọ Ị ga-aza ezi ọzọ! Unu ga-eso anyị ọzọ? Unu ga-eso anyị ọzọ? Ana m anụ Igbo nke ọma. Ana m anụ Igbo nke ọma. Ana m asụ Igbo nke ọma. Ana m asụ Igbo nke ọma. ana m eme ya nke ọma ana m eme ya nke ọma ha aza ya nke ọma Ha na-aza ya nke ọma? Anyị na-asa aka. Anyị na-asa aka. Anyị na-asa ahụ. Anyị na-asa ahụ. Unu ga-abụ abụ. Unu ga-abụ abụ. Ha na-ebu ibu. Ha na-ebu ibu. Ha na-ebute ibu. Ha na-ebute ibu. Unu na-egwu egwu? Unu na-egwu egwu? Ọ ga-amụ akwụkwọ. Ọ ga-amụ akwụkwọ. Ị ga-eri nri? Ị ga-eri nri? Ana m aga Aba. Ana Ọ ga-abịa n'ebe a. Ọ ga-abịa n'ebe a. Ị mmanya, ị ṅụrụ mmanya, ị na-aṅụ mmanya? ị na-aṅụ mmanya?